AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwọ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa n'ụbọchị taa nwanne m nwoke nwanne m nwaanyị onye na-asụ asụsụ Igbo n'ezie na obi ụtọ ka m na-asị gị ịbịala ka ọ gaziere gị ka ọ gaziere ezinụlọ gị ka onye nwe m lekọta gị anyị abịala ọzọ n'ụbọchị taa iwere ngalaba nke ihe omume anyị nke okwu nke ezinụlọ n'ụzọ dị ajụjụ isiokwu nke ụbọchị taa na-asị ndụ ọ karịghị ihe ndị a ndụ ọ karịghị ihe ndị a nke a bụ ndụmọdụ nke anyị na-enweta site n'akwụkwọ nsọ ajụjụ wee na-ajụ mụ na gị ndụ ọ karịghị ihe ndị a ọ bụrụ na mụ na gị ghọta ebe ikike nke ndụ si na-asọbata n'ime anyị n'ezie anyị ga-enwe nlekere anya n'ezie anyị ga-abụ ndị ga-ege ntị ndị ga-atọ ntị n'ala isoro ụkpụrụ nke Chineke tọwụrụ anyị ụkpụrụ nke eji adị ndụ ma n'ihi na anyị anaghị eso ihe ndị a ka eji na-ajụ anyị ndụ ọ karịghị ihe ndị a ihe ndị a pụrụ idowe m n'ụlọ ọgwụ nke pụrụ ime ka m mefue ọbụna ego nke m na-achọbeghị imefu nke pụrụ ime ka m nọ n'ọnọdụ nke m na-ekwesịghị ịnọ na ya nke pụrụ ime ka m hapụ ilekọta ihe ndị m kwesịrị ilekọta ndụ ọ karịghị ihe ndị a ma ọ bụrụ na ihe ndị a bụ ihe ndị echiche kpatara anyị leba anya n'akwụkwọ nsọ na akwụkwọ onye ozi dị ka Matiu isi isii amaokwu nke iri abụọ na ise ọ na-asị n'ihi nke a ka m ji unu unu echegbula onwe unu nye ndụ unu ihe unu ga-eri ma ọ bụ ihe unu ga-aṅụ echegbukwala onwe unu nye arụ unu ihe unu ga-eyi ọ bụghị ndụ karịrị ihe eji azụ ya ọ bụghịkwa arụ karịrị uwe oyiyi ya nke a bụ ịdọ aka na ntị a na-adọ mụ na gị n'ụbọchị taa ndụ ọ karịghị ihe eji azụ ya anụ arụ ọ karịghị ihe eji egbochi ya bụ uwe lee anya ka m mee ka o doo anya anya n'ụbọchị taa ihe na-akpata anyị inweta onwe anyị n'oke echiche ọ bụ mgbe anyị hapụrụ onwe anyị na-ele ihe ndị ọzọ na-eme anyị achọ ịdị ka onye dị otu a ọ bụrụ na okeke na-agba ụgbọala n'ụbọchị taa m jụọla Chineke mata ma o kwesịrị ka m gbaa nke m taa ma m ka ga-agba ụgbọala na mgbe dị n'iru ma m bụrụ onye ọ ga-adaba na m ga-agba ụgbọala ọ bụezie n'ụbọchị ndị a a na-achọ ka ndụ gbaa mfe ya eme anyị na-etinye anya anyị n'ihe ndị dị iche iche ndị pụrụ ime ka ndụ gbaa mfe ma ọ dịghị onye na-ajụ Chineke tutu ya baa n'ụzọ ndị ahụ onye nwe m m gaa n'ụzọ dị otu a ọzọ abụrụkwa ihe ndị mmadụ na-ekwu gbasara anyị ọrụ n'ọrụ afọ atọ afọ iri afọ iri na ise ọ dịbeghị ihe a na-ahụ anya o mere ọ pụghị ịzụta ụgbọala onye ahụ ị na-ekwu okwu ndị dị otu a gbasara ya ị maara ihe ọ na-agabiga ị maara ihe ya na ya na-agba ọ bụrụ na ọ dabara gị ịzụta ụgbọala ọ bụrụ na ọ dabara gị iwu ụlọ elu ọ pụtara na onye ahụ na-emebe ihe ndị a enweghị echiche ya bụrụ na ọ dabara gị ịlụ nwaanyị ngwa ngwa ndị na-alụbeghị nwaanyị abụkwaghị mmadụ ma gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa a na-eme ka anyị mata sị na onye ọ bụla nke nwere ndụ aghaghị ime ihe ọ bụla nke o kwesịrị ime dị ka mmadụ ma ọ bụrụ na ịtụkwasị Chineke obi ọ bụghị otu ụbọchị ka anyị batara n'ụwa elekwala n'anya na ị ga-eme ihe onye a mere mgbe o mere ya gịnị kpatara m gaghị chere oge nke m ma mgbe m na-ege ihe ndị mmadụ na-ekwu gbasara m nke a na-eme ka m baa n'oke echiche nke a na-eme ka m ghara ịbụkwa onwe m ma ndị a na-ekwu okwu ndị dị otu a okwu nkọtọ okwu ahụ nke na-eru eru gbasara nwanne ha nwoke enyi ha nwoke enyi ha nwanyị nchọ ime ka ị sị na anyị na-ebi ndụ otu a ọ na-eme ka ndị mmadụ mee ihe ha ekwesịghị ime n'ihi ihe m ji ọnụ m kwuta m na-achọ iwepụta ya na ngalaba dị otu a na nke ahụ bụ ngwa ọlụ nke onye iro mgbe o sitere n'ọnụ mmadụ ibe anyị ele anya ọ bụ onye mụ na ya na-efe ofufe n'otu ụlọ nzukọ mgbe a na-ekwu okwu ndị a ezi enyi m ga-abịa chewe echiche ndị a niile echiche ndị a na-akpata itinye aka n'ihe ọjọọ ị gaghị ama na ihe ndị a bụ ngwa ọlụ nke onye iro ji na-amaghị mgba ka anyị lebatụ anya n'akwụkwọ onye ozi dị ka Jọn isi iri amaokwu nke iri Jọn isi iri amaokwu nke iri ọ sị onye ori adịghị abịa ma ọ bụghị ka o wee zue ori gbuekwa laakwa ihe n'iyi mụ onwe m bịara ka ha wee nwee ndụ ka ha wee nwebigakwa ya oke jizọs bịara ka anyị nwee ndụ jizọs bịara ka mụ na gị wepụ anya n'ihe ndị mmadụ na-ekwu gbasara anyị jizọs bịara ka anyị matasị na ọ dịghị ihe ọ bụla nke onye iro ga-eme nke pụrụ iru anyị ahụ ma ọ bụrụ na anyị tụkwasị ya obi ọ bụ ya kpatara o ji si anyị na ya bịara ka anyị nwee ndụ webiga ndụ oke gị onye mụ na ya na-atụgharị uche ekwela ka ihe ọ bụla mee ka iche ihe ị na-ekwesịghị iche ndị anyị na-anụ a na-asị na-ewepụ ndụ ha n'ike gịnị ka ị chere na-akpata nke a ọ bụ echiche mgbe echiche gị gahiere n'ụzọ Chineke chọrọ ka echiche gị laa ihe ọ na-alụpụta bụ mbibi ọ bụ ya kpatara ekwensu na-ewepụta ihe ndị a mgbe o ji oke adụmụwa wụnye n'ime gị echiche akpọrọ gị pụọ n'ebe Chineke nọ n'ihi na obi gị enweghị ike ịhazi ihe ndị a niile n'aka ya ọ bụ ihe mere o ji dị mkpa ka anyị gbakwuru Chineke biko n'ọnọdụ ọ bụla na-amaghị ihe na-akpali ihe ndị a n'ime gị gbakwuru Chineke n'ụbọchị taa ka gị na Chineke tụgharịa ihe ọ bụla nke na-eme na ndụ gị mgbe ị na-eme nke a ana m asị ka onye nwe m duwe ma chebe gị na gị n'obiọma ka m ji na-ekele anyị onye ọma na-ege ntị na-asị ndewonụ anyị egewo ndụmọdụ nke onye okenye eze nlewemchi wetara anyị n'ụbọchị taa ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike ige Ozioma nkịta na www.awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekwụta itinye asụsụ igbo ka m wetara anyị Ozioma nke na-erute anyị ntị n'ụbọchị taa bụ na Adventist World Radio Nigeria na-eweta ihe a na-akpọ Listeners Convention ọgbakọ nke ga-eme gị onye na-ege ntị na mụ onwe m onye na-ekwu ya ga-ahụkọrịta onwe anyị n'ịhụnanya nke Chineke anyị ga-enwe ọgbakọ a na abalị iri abụọ na asatọ n'ọnwa ise ruo na abalị atọ n'ọnwa isii ihe m na-ekwu bụ na May 28 to 3 June 2023 anyị ga-enwe ọgbakọ a na Tony Cheta Secondary School Sabon kano steeti nke a bụ nke ndị nọt west nigerian conference na-eme ha na-asị ka anyị niile onye na-asụ asụsụ igbo rosemary gowany lawrence na ishaya zakaraya onye na-asụ asụsụ hausa ọ bụ nwanne anyị nwaanyị ọmụlaya olushola jegede onye na-asụ asụsụ yoruba anyị niile ga-anọkọrịta n'ihe omume a nke ndị Seventh Day Adventist Church not West Nigerian Conference nwere imere anyị ka anyị chekwuta May 28 to June 3, 2023 bụ mgbe anyị ga-enwe ọgbakọ a na Tony Cheta Secondary School Sabongari Kano State ka anyị makwara na ndị Seventh Day Adventist Church North East Nigerian Conference ga-enwekwa otu ọgbakọ a Listeners Convention na ọnwa isii abalị iri na otu ruo na abalị iri na asaa ihe m na-ekwu okwu ya bụ June 11th to June 17th 2023 anyị ga-enwe ọgbakọ a nke ugbo abụọ ya na Adventist Secondary School noman na Adamawa steeti ọ ebe anyị ga-enwe ọgbakọ nke abụọ ị ga-enwekwa ohere hụ mmadụ niile obi ga adịghị ụtọ ọ bụrụ na Adamawa steeti dị gị ndị gị chere mgbe anyị ga-enwe ọgbakọ nke abụọ ya bụrụ na kano steeti dị gị ndị ị ga-abịa n'ọgbakọ nke mbụ okwu chineke a bụ ihe anyị ga na-anụ n'ụbọchị niile oge abalị niile unu emeela onye ọma na-ege ntị ka anyị were obiọma na nwayọọ mgbe anyị ga-ewetara anyị abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche

adịla m n'elu ugwu kadiwo bụ bụ mkpa Soro anyị towa Jehova. enyi anyị ndị Seventh Day Adventist Central District Choir Aba unu emeela na abọmankunu wetara n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka ịhụnanya Chineke na udo ya baru n'ụba n'aha Jizọs amen n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi gị wetara anyị ozi ọma nke pụrụ iche mazi gee ma nata ngọzi dị n'ime ya ụmụ chineke ana m ekele unu n'ụbọchị dị taa ị bụ onye ihu ọma kpọrọ oge niile nwere ohere ịnụrụ ụkwụ nke ndụ ahụ isiokwu anyị n'ụbọchị kịta na-asị gịnị ka m ga-enye jehova gịnị ka m ga-enye jehova ebe anyị nwere ihe ọgụgụ anyị bụla akwụkwọ abụọma isi otu narị na iri na isii anyị ga-agụ amaokwu nke iri na abụọ rue na na anọ m ga-esi aṅa nyeghachi Jehova mmeso ọma ya niile o mesowere m iko nke nzọpụta niile ka m ga-ebuli ọ bụkwa aha Jehova ka m ga-akpọku ka m kwụghachi Jehova nkwa niile m kwere ka m kwụghachi ha n'iru ndị ya niile nke a bụ okwu Chineke ka anyị bụ ụzọ lee anya ịmara mmeso ọma dị iche iche nke Chineke mesoro anyị ịmata ihe ọma Chineke ma ị kwesịkwara ịma ụzọ iji akwụghachi Jehova anyị leba anya akwụkwọ abụọ makwa isi otu narị na atọ amaokwu nke abụọ ruo na ise ebe ahụ na-asị gọzie Jehova mkpụrụ obi m ka ihe niile nke dị n'ime m aha nsọ ya gọzie Jehova mkpụrụ obi m echezola mmeso ọma ya ọ na-emeso gị bụ onye na-agbaghara gị ajọ omume niile onye na-agwọ ọrịa gị niile onye na-agbapụta ndụ site n'aka mbibi onye ji ịhụnanya na obi ebere niile ube okpueze onye na-eme ka ọnụ uju na ihe ọma onye na-eme ka ịdị e ka nwata gị dị ọhụụ dị ka gịnị bụ mmeso ọma ndị ọzọ Chineke na-emeso anyị ile anya n'ebe a Chineke na-agbaghara anyị mmehie gwa anyị ọrịa ọ na-agbapụta ndụ anyị n'aka mbibi ọ na-ekpughe anyị okpu eze ọ na-emere anyị ebere ọ na-enyeju anyị afọ ọ na-eme ka anyị dị karakara dị ọhụụ otito dịrị ya n'ihi ihe ọma ndị ya ihe ọma ndị ọzọ nọkwa chineke na-enye anyị ụmụ mkpụrụ afọ chineke na-enye anyị akụ ditronomi isi asatọ amaokwu iri na asatọ sị ga-echeta jehova onye mere ka anyị nweta abụ ọma isi iri asaa na ise amaokwu nke isii ruo asaa na asaa na mbuli elu adịghị esi n'ọwụwa anyanwụ ma ọ na ọdịda anyanwụ mbuli elu adịghị esi n'ọwụwa anyanwụ ma ọ bụrụ ọdịda anyanwụ kebụla mbuli elu Chineke na-eme ka otu onye dị a ọ na-ebulikwa ibe ya elu ọ bụrụ na ọ bụ otu a dị ihe anyị ga-enyeghachi Jehova n'ihi mmeso ọma ya mbụ ị ga-ekwe na onye nwe anyị Jizọs Kraịst dịka onye nwere onye nsọpụta ya ọrụ ndị ozi isi iri ise okwu iri atọ na otu ị ga-eji ahụ onye n'iru ya dịka ajọ dị ndụ ndị Rom isi abụọ amaokwu mbụ ruo na abụọ ị ga-eme ihe kpere n'ikpe ma soro Chineke gị n'obi dị umeala na-eje ije nke ị ga-erubere Chineke isi akwụkwọ Maịka isi isi amaokwu asatọ ị ghaghị icheta Chineke mgbe ị na-emefu akụ ka o nyere gị ike imeta ị ghaghị inyeghachi ya otu ụzọ n'ụzọ iri na-aka isi atọ amaokwu iri ruo na iri na otu nwanne m ị ghaghị inyeghachi Chineke onwe gị sitela ịjụ ịbụ okwu nke mmehie ma chegharịa na mmehie dị otu a ọlụ ndị ozi isi atọ amaokwu niile iteghete nwanne m chineke chọrọ ka ị ndụ ezi omume na nke dị nsọ akwụkwọ ilu isiri na anọ amaokwu iri atọ na anọ na asị na ezi omume na-ebuli mba ma mmehie bụ ihe ihere nye ndị niile dị iche iche bie ndụ ka a ga-esite na ya nye chineke otuto bie ndụ na olileanya nke ọbịbịa abụọ jizọs nwanne m adịghị ihe Chineke chọrọ aka karịa mkpụrụ obi gị n'ihi na ọ chọọ ka ka ị na-enye onyinye niile bụ ụzọ nye ndụ kwere na onye nwe anyị ka o wee dịrị gị mma n'ihi na mkpụrụ obi bụ ihe kachasị Chineke mkpa n'ihi na ozobe ka azọpụta gị keta ndụ ebighị ebi onye nwe anyị gọzie gị ka ị na-emekwa nke a Amen. Amen. Amen. onye mgbasa ozi Josaya Anụcha imela e n'ozi ọma nke iwetara anyị n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ngọzi ya bụrụ nke gị na ezinụlọ gị n'aha jizọs amen otu aka ka anyị jikwa na-ekele eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ anyị na-asị ka ịhụnanya chineke bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs ọbụma ndị ọbụ abụ missionaries of aba ndị nyere anyị abụọ nke ụbọchị taa anyị na-arịọ ka udo chineke chia n'ime ndụ unu n'aha jizọs amen unu emeela ndị na-akpọtụrụ anyị ọ bụrụ na ị kpọtụbere anyị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị gee oziọma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka chineke n'ime ịhụnanya ya mee ihe nrịba ma n'ime ndụ anyị n'aha jizọs amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio si na-abịara unu Adventist World ka m wetara anyị Ozioma nke na-erute nwanne anyị nwanyị ntị mana si gị onye ọma na-ege ntị Ozioma bụ ihe na-enye m obiọma site na anyị ga-enwe ọgbakọ nke a na-akpọ Listeners Convention a ga-eme ya na Northern Nigeria ndị Seventh Day Adventist Church North East na North West na-eme ọgbakọ a ha na ndị Adventist World Radio ka anyị wee hụkọrịta onwe anyị ọgbakọ a na-eme ga-eme ka gị onwe gị onye na-ege ntị hụ nwanne gị nwaanyị Rosemary ugonwaanyị Lawrence anyị ga-ahụkọrịta onwe anyị na Tony Cheta Secondary School Sabongari Kano steeti anyị ga-anọ na Kano steeti na Mee 28 ruo 3 June 2023 anyị na-eme ka ị mara n'ọnwa ise abalị iri abụọ na asatọ ruo n'abalị atọ n'ọnwa isii anyị ga-anọ na North West Nigerian Conference na Sabon Tony Cheta Secondary School, Kano State mara na ọgbakọ nke ugbo abụọ nke ndị Seventh Day Adventist Church in collaboration with Adventist World Radio na-eme na North-East Nigeria ga-abụ na Adventist Secondary School Adamawa State ọ ga-ebido na ọnwa isii abalị iri na otu ruo na abalị iri na asaa n'ọnwa isii n'afọ 2023 a ana m arịọ ka gị onye ọma na-ege ntị gbalịa na-abịa n'oge mgbede ka anyị wee hụkọrịta onwe anyị wee kwukwarịta okwu wee nụkwa okwu nke chineke oge mgbede ọ bụrụ na ị nwere ajụjụ na ị na-achọ onye gị na ị ga-ama akwụkwọ nsọ bịa na ịga ahụ anyị site n'ike nke chineke imeela onye mgbasa ozi anyị jikọ otu aka na-ekele ndị nyere anyị abụ ọma n'ụbọchị taa ka chineke gọzie ndị kwupụtaranụ ma nọnyere ndị gere ege n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enweta bụ ihe dị mma ọ ka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo